AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ndewo ana m ekele gị n'ụbọchị nke taa ejikwa m obi ụtọ na-anabata gị na-asị na amaara m na chineke nọnyere anyị niile ama m na udo dị n'ezinụlọ anyị ama m na ụmụaka nọ n'ahụ udo ma ọ bụrụ ore na ọ dị otu o si daba onye nwe m ga-enyere anyị aka isikwa n'ụdị ọnọdụ ahụ wee pụta n'ezie ana m ekele chineke onye mere ka ọ dịrị anyị mfe isoro iketa oke n'ihe omume nke ụbọchị nke taa n'okwu nke ndụmọdụ nke ahụike anyị bụ okwu nke anyị na-eji agbarịta onwe anyị ume mgbe niile isiokwu nke anyị na-eleba anya n'ime ya n'ụbọchị taa bụ nke na-asị ịgbanwe echiche obi anyị na ihe ụfọdụ ịgbanwe echiche obi anyị na ihe ụfọdụ gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị onye na-ege ntị n'ezie ọ dịghị mgbanwe nke dịkarịsịrị mkpa n'ime mụ na gị karịkwa mgbe anyị gbanwere akparamagwa anyị otu anyị si na-ahụ ihe ụfọdụ n'ime ndụ anyị n'ihi na akparamagwa dị mma bụ nke na-alụpụta ihe ọma mgbe gara aga otu nwoke kuru nwa ya nwaanyị dọkwasị na apata ya ka ọ nọ n'èzí na-anara ufere oyi na mgbe anyị asụ ma otu ihe tụrụ nwoke a n'anya mere nwa ya nwaanyị ahụ oku na apata ya bụ nke leliri anya elu kpọọ ya nna m ahụrụ m na ị kawala nka dịka m kwuru ihe atụrụ nwoke a n'anya nwoke a wee jisi ike jụọ nwa ya nwaanyị onye gwakwaranụ gị ihe ndị a ya sị ọbụna ahụrụ m na isi gị achaala awọ ahụkwara m na ahụ ọnụ gị achaala awọ ị ma na nwoke a ihe a kụrụ ya na nsọ ọ maghị ihe ọ ga-eme mgbe ọ nọ na-eche otu ọ ga-esi wee leba anya n'ajụjụ a nke dị ike nwa ya jụrụ ya nwatakịrị atụkwasịrị ya ajụjụ ọzọ si ya nna m biko ọ bụrụkwanụ na ka nka onye ga-abụ nna anyị gị onye na-ege ntị nke a mere ka m mụta otu ihe o mere ka m nwee nghọta ihe kpatara ndị ụfọdụ na-anaghị ekwe ka a mara na isi ha na-acha awọ otu a nke m dị o mere ka m ghọta ihe mere ụfọdụ n'ime anyị ndị chere na anyị eto eto na-eji achọ ụzọ anyị ga-esi ewelite ogo anyị enwekwara m ike ịghọta na ọ bụ ụfọdụ n'ime ihe ndị dị otu a na-eme ka ọtụtụ n'ime anyị mgbe anyị gbalitewere n'afọ anyị ebido yiwe ntụtụ nke eji aka mee ọ bụ ezie na ugbu a ọ ghọọla ngwa dịrị ma ụmụaka ma okenye ọ dịkwaghị onye mazi nke bụ nke ọ bụ ya kpatara m ji chebe echiche cheruo ihe kpatara ndị ụfọdụ na-eji abụrụ o mgbe o ruru na ndụ ha ha aga eweretu ma agụwa na ihe ndị ọzọ na ndị ọkachamara ndị nwere ike imezi ihu mmadụ ya ewee dị mma onye aha dị ka nwatakịrị ọ bụ ya kpatara eji na-etufu ọtụtụ ego ịrụpụta ụlọ nke a na-akpụpụta ngwa ndị nke a ga-eji na-etechasị eme ka mmadụ bụrụ onye dị mma ma ọ bụ na-alọghachi na nwatakịrị gị onye na-ege ntị ka ihe a na-eri nwoke a echiche enyi m nwoke biliri ngwa ngwa gakwuru ndị na-akpụ isi ha wee were agụwa ma chọọ ya mma kpochasịa ihe ndị a nke mere ka nwa ya nwaanyị chee na nna ya abụrụla okenye ma gịnị mere tutu ọ na-eru abalị abụọ na atọ ihe ndị a kasịtara ọzọ nke ọ na-efuzi mgbe ahụ bụ nke o ji ike pupụta ọbụna karịa otu ọ dị na mbụ mgbe ahụ ike adịkwaghị enyi m nwoke ịgbakwuru ndị na-akpụ isi ịkpụchasị ihe ndị a ma mụọ onwe m gị onye na-ege ntị abịara m ghọtasị na o nwee ihe ndị anyị nwere ike ime ka ha adịghị ya ma n'ezie ihe ndị ahụ dị ya n'ụzọ dị aṅaa ịgọnarị na-abụ m okenye apụghị ime ka m ghọọ nwatakịrị enwere m ike mechasịa ihu m mee ka ihu m dị ka iru nwatakịrị ma ọ pụghị igbuda afọ ole m dị enwere m ike iwere mmanụ techasị ahụ m ọ pụghị ime ka m ghara ịbụ onye na-eji oji ọ bụrụ uri na mbido nọgide n'echiche ụbọchị niile nke ndụ m ọ pụghị ime ka m bụrụ ihe dị iche na ihe emere ka m bụrụ dị ka anyị si na-enweghị ike iwezụga ọnwụ otu aka ahụ anyị apụghị ịkpọghachi ọbụna okwu ndị nke anyị kwuworori na mgbe gara aga ana m ekwu okwu gbasara ọtụtụ n'ime anyị ndị na-etufu mgbe na-etufu ọtụtụ ego nke a maara aha ya iji mee ka anyị dị mma ma ọ dịghị onye ọ na-emetụ n'ahụ ka o jisie ike gbanwee akparamagwa ya gbanwee echiche nke obi ya legharịa anya n'ihe ndị nke o chere bụ ihe kwesịrị ekwesị bụ ụzọ nke esi adị ndụ chetakwa gị onye na-ege ntị ihe na-eme ka mmadụ bụkwaranụ onye dị mma ma ọ bụ onye akwanyere ugwu abụghị otu m dị kama ọ bụ ihe nke si m n'ime echiche nke obi m ihe nlụpụta nke obi m bụ ihe ga-eme ka m bụrụ onye akwanyere ugwu n'ihi na ihe ndị nke dị m n'obi bụ ihe ndị nke na-alụpụta ihe nke ndị mmadụ na-ahụ anya ya mere n'ụbọchị nke taa anyị na-eme ka anyị mara sị na ọ kara anyị mma na anyị were echiche anyị gaa n'ụzọ nke anyị ga-eji wee mee ihe ndị nke ga-enyere anyị aka na ndụ karịa ichegbu onwe anyị otu anyị ga-esi wee chaa ụcha otu anyị ga-esi wee bụrụ nwatakịrị otu anyị ga-esi wee ghara ịka nka ebe anyị maara na ihe ndị a adabere na ubu anyị akpọkwala na anyị ọ dịghị ihe ọzọ nke anyị ga-eme nke bụ ihe nke na-adịgide adịgide kama ihe nke na-adịgide adịgide n'ime ndụ gị n'ime ndụ mbụ ihe ahụ nke chineke menwụrụ nke o nyekwara na mụ na gị echiche iji gbanwee ihe ndị nke anyị nwere ike ịgbanwe ghọta n'ụbọchị nke taa na ọ bụghị ihe niile n'ime ndụ anyị ka anyị pụrụ ịgbanwe ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kụọrọ nwanne gị nwaanyị n'ekwentị na 0706 363 7224 0706 363-7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at at com ma ọ bụ at gmail com at gmail com ezi enyi m mara na ị nwere ike ige oziziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ezi enyi m na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka ngọzi na amara ya dakwasị ezinụlọ ya n'aha jizọs amen gị ajụla m ha tutubo anwa ihe abụọ ka m rịọworo gị ajụla m ha tutu m anwa ihe ihe abụọ ihe ihe abụọ kam m gị ajụla m tutu m anwụọ ihe ka m rọwọrọ gị. ọ jụla mma tutu m anwụọ ihe ihe agbagha ihe ihe agbagha m rọwọrọ gị ajụla mma tutu m anwụọ mee ka ihe efu okpu ụgha okpu ihe n'anya na-ebe na-ebe nọ enyela ọnọdụ kwenye m ọbọ enyela ọnọdụ enyela ọnọdụ kwenye m ọbọ enyela ọnọdụ kwenye

mgbeko ọgọsighị onye bụ jehova onye bụ jehova ka m ghara ịgọ ọgọsi onye bụ jehova enyela ọnọdụ gbenye maọbụ akụ enyela ọnọdụ gbenye maọbụ akụ enyela ọnọdụ mụbụbụ akụgbenyelọ ọnọdụgbenye akụ ma ọ bụ kewe ha ọrọ inokwu ihe niile mwezue ori wee were aha chineke mee ihe ọjọọ enyela unu dobenyere ma ọ bụ akụ ma ọ bụ kewe ha ọrụ ihe niile mwezue obi wee were aha Chineke mee anyị were obiọma kelee ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị n'oge a ka chineke nke eluigwe gọzie gị ma nọnyekwara gị ihe akwụkwọ ohere ọzọ anyị nwere ilenye anya n'okwu chineke ke na-agba anyị ume ke na-eduzikwa anyị n'ime ndụ a tupu anyị agawa n'ihu ka anyị kpee ekpere ekele na otuto dịrị gị nna dị nsọ onye hụrụ anyị n'anya n'ihi ụbọchị taa imeela dịka isi wee dugharịa anyị n'udo mgbaghara anyị adịghị ọcha na-agazi agazi anyị niile n'oge nke a onye nwe anyị dịka anyị na-achọ ịnụ gị nye anyị mmụọ gị ịghọta okwu gị ka ihe wee dịrị anyị na mma ka bụ arịrị anyị n'aha jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ abụọma isi iri itoolu na abụọ amaokwu nke iri na anọ akwụkwọ abụọma isi iri itoolu na abụọ amaokwu nke iri na anọ ha ga-anọ na-amị mkpụrụ n'isi awọ osisi nke mmiri dị ha na-arụ rie nne nke na-enwezukwara akwụkwọ ndụ ka ha ga-abụ isiokwu anyị n'oge a bụ ịnabata nkwa Chineke ịnabata ma ọ bụ ịnara nkwa Chineke dịka anyị na-elenye anya na ndụ Keleb anyị hụrụ sị na mgbe niile Keleb soro lụọ ọgụ Izrel wee nwee mmeri mgbe ọ bịara ka nka mee agadi ọ gara si joshua akwa ma na chineke kwere mụ na gị nkwa mgbe ahụ anyị lọrọ bịa si lekwa o anyị nọrọ chineke dọnyere chineke ukwu ugbu a ọ si ebe ọbụla m zọsara okwu ọ bụ ebe ọ ga-enye m nye m ala n'ebe ahụ ebe ndị a na akọ bi gwa m ka m gaa ebe ahụ gaga were ihe nketa m nye m ike ka m gaga lụso ndị ọgụ ma were ihe nketa ndị a niile n'agbanyeghị si na keleb akaala nka n'oge anyị na-ekwu okwu ya keleb adịla ihe dịka afọ iri asatọ na ise afọ iri asatọ na ise 85 years bụ ihe keleb kwesịrị ị na-agba n'oge a ya ga-asị joshua ee dịka chineke si kwe nkwa nye m ike ka m weta ala ebe a m were ala ebe a ọ dị otu ihe anyị chọrọ iwefute ebe a n'oge a keleb akaala nka mgbe ọ dị iri afọ anọ ndị obodo niile tiri bee akwa si anyị agaghị ịga n'ihi ndị a na-aka n'ime afọ iri anọ na ise gasịrị keleb ka nọkwa sị aga m aga ebe ahụ ya ọkwa ike ka enye ya ala ebe ahụ ka ọ gaa lụọ ọgụ nke nyere ya ike joshua kwadoro ya ya gaa lụọ ọgụ nwee mmeri mgbe ọ lụchara ọgụ nwee mmeri ọ gwụghị ebe ahụ ya bịa were nwa ya nwaanyị hiwe si onye ọbụla nke ga-alụ nwa m nwaanyị ga-aga lụọ ọgụ n'elu ebe a fọrọ merie ya bịa were ya n'ihe ndị ọzọ keleb mere ihe ahụ o mere ya iji kwado ndị ntorobịa ka ha nwee ume ịtụkwasị chineke obi ma hụ ike nke dị na chi izrel n'ụbọchị anyị taa elee otu anyị na-eji ewere obi anyị nabata nkwa chineke jisie chineke aka ike ime ka nkwa ya mezuo olee otu anyị na-esi agba mbọ inyere ndị ntorobịa aka ịhụ na ha nabatara nkwa chineke ma meekwa ka okwu chineke wee na-adị ire n'ime ndụ ha n'ihi ihe ndị a niile bụ ihe kelebụ mere mgbe keleb ji mechaa ihe dị otu a ọ dị ihe ọzọ dị mkpa o mekwara nke ahụ bụ mgbe nwa ya nwaanyị bịara bịa rịọ ya si ya nna m achọrọ m ka inye m ihe dị otu a na nke ọzọ ala na ebe mmiri keleb asịghị ee e, n'ihi gịnị iwu Izrel bụ na ị gaghị ewere ala maọbụ ihe nkesi nye onye ọzọ dịka nwaanyị ya bụ nwaanyị ya lụọ di ihe ọ bụla e nyere ya ga-aga na nke di ya Kelebụ nwere ụmụ nwoke mana ọ dịghị mgbe ọ sị ihe ndị a niile ga ịdịrị ụmụ m ndị nwoke keleb were ihe nkesị nye nwa ya nwaanyị ọ makwaralasi e na onye ọzọ alụọla ya na ala o nyere ya ga ịbụzi ala ezinụlọ ọzọ keleb nwere obi sara mbara o nwere mmụọ na anyị bụ otu ọ bụ ihe ndị anyị chọrọ ịmụta na ndụ keleb mana n'ụbọchị anyị taa anyị kwesịrị ịmụta ihe ndị a niile n'ihi ihe anyị na-ekwu n'ọnụ na ihe anyị na-akpa n'agwa ma ọ bụghị otu nsogbu ka dị na ndụ keleb anyị ahụ na ya nke mbụ o kwenyere na chineke ga ịlụgbu ndị agha Izrel nye ha mmeri ọ bụrụ naanị na o kwenyere otu ahụ ọ zọrọ nzọ ije lụọ ọgụ nweta mmeri ọ bụkwa ebe ahụ ka ọ gwụrụ ihe agba ndị ọzọ ume inweta mmeri ịhụ ịdị mma dị n'ime Chineke ọ gwụchabekwaghị ya were n'ime ihe ndị ahụ niile o nwetara n'agbanyeghị nke o nyere ụmụ ya ndị nwoke ya enwekwa nke o nyere nwa ya nwaanyị na di ya ọgọ ya nwoke kepụtara na keleb abụghị onye anya ukwu ọ bụghị onye naanị m kwesịrị inwe ya n'ụbọchị anyị taa ọtụtụ ndị okenye ndị nọ n'obodo mgbe ụfọ ha na-aga ịga ịdọ ihe na-abụghị nke ha n'ihi na ha bụ n'obi sị abụrụla m okenye atachara m ndị a niile ndị a niile enweghị ike ịkọ akụkọ otu ihe si mee ọ bụ naanị m nwere ike ịkọ akụkọ a ha were okwu ụgha na aghụghọ gbuo ihe vuo ka e adọtara ụmụaka ọ dị mgbe keleb mere otu a onye ọbụla na-akpọ onwe ya nwa chineke ekwesịghị ịbụ onye gị na-eme ihe chineke sọrọ oyi ihe chineke ahụ gị n'anya keleb zọrọ nzọụkwụ dị mma zie ụmụaka ya ịzọ nzọụkwụ dị mma n'ihi na ụmụaka ya ndị nwoke nọkwa mgbe ọ na-enye nwa ya nwaanyị ihe nkesi si ya lekwanụ nke a ọ bụ nwunye nwe ya ha were ya lekọta ụmụ ụmụ m ka anyị hụdata isi kpee ekpere onye nwe anyị nna nke eluigwe imeela n'ihi ihe mmụta nke anyị hụrụ na n'ebe ndụ kelebụ dị biko nyere anyị aka n'ụbọchị taa ka anyị nwee ụdịrị mmụọ a kelebụ nwere ma nọchite anya gị dịka o kwesịrị ma tụkwasị gị obi n'ụzọ niile mgbe niile n'aha Jizọs bụ onye nwe anyị ozi ọma ka anyị na-ewetara unu na-ege ntị ka anyị were ohere a kelee nwa Chineke tere mmanụ onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ na-agba gị ume ụmụ nke pụrụ gị n'ahụ ka mmụọ nsọ chineke dakwasị gị imeela onye mgbasa ozi na ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa ezie enyi m ka anyị werekwa otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa unu emeela ekpere anyị bụ ka ịhụnanya Chineke nọnyere unu ma nwanne anyị nwoke onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka Chineke nọnyere mmadụ niile gị onye gere ege ma ndị kwupụtara nọ ka ịhụnanya Chineke bara anyị n'ụlọ ụba n'aha Jizọs amen ezi enyi m mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na ya ga akwụkwọ nsọ Chineke detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke nọnyere anyị niile n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe woo